nze mmadebe maka ibe nga na-ekwu ive mma mekwuive nna mara otu bụ obodo na ọlụ nwefa ọnụ nwere ebe fa si bịa dịka etu ndị gboo si egwu anyị ha mere ka na anyị si awa wee bịa den anyị nwa ala wee tọọ anyị anyị nwa wee tọọ maka igbo bi n'ụzọ a na-akpọ anyị bụ ofu ụmụnne etu a nze gụrụ ịnya onye alọ na onye uju otu onye uju otu ama awa ọjị ebe onye alọ nọ onye obosi ama awa ọjị ebe onye oji otu nọ onye ibu ụzọ ama awa ọjị ebe onye obosi nọ maka na ọjị bụ omenala igbo ọjị ka igbo ji eme omenala ọjị ka igbo ji akọwa ebe fasị ọjị ka igbo ji asị mmadụ nnọọ ọjị ka igbo ji eme ife ọbụla bụ ife gbasara omenala ife ọbụla gbasara omenala iwu begidona ga-eburu ụzọ maka ọjị fest ife ekwuruzi ife ndị ọzọ ịbịakwuo ma bụ onye igbo de ọ bụ onye oji otu ọ chọọ de gị nnọọ ife oge ji zitoro dị nnọọ bụ ọjị nyegoro gị ọjị onye sizi aga ọjị ma gbawaza ife iche ọkpọ na ọ bụkwa na ọ nwere ọjị o nka ekesịrị na e nwere ọjị com a chọọ ka o mee anya otu omenala oji otu si dị ọ ga-asagoro ụwa ụsọ ọjị Eh, na mgbe gị anyị ga-eweta mbere oge kịta ka ị gwatụ anyị maka obodo a anyị nọ n'ime a na-akpọ Ojoto ọtụtụ kịrịkịrị ihe ị nwere ike ịkọwatụrụ anyị maka Ojoto ikwu na ebe Ojoto si ndị bụ ụmụnne Ojoto ee eh, ekebegba anyị ụmụ Ojoto eh, ma ka Ojoto si eme emume ha na-eme mgbe eji eme ya onwere nnukwu emume na-eme na Ojoto onwere mgbe eji emie iche kwatụ anyị maka Ojoto ka ọ ya bụ onye nọ na mba n'aka bịa ụjọ otu mbụ okilicha ihe na-ekwu kịta ka ọ sị n'eziokwu eziokwu na ọ matugo maka ojo oto yes ojo oto bụ obodo n'ọrụ onwe gị obodo nke aka m abịa na ojo oto ojo oto dị ebe ịsatọ ọ consist of eight villages eight villages a dị n'ojo oto enwere ojo oto ụlọ nwee ojo oto obe ọfịa na ofu ojo oto ka na-agbapụ kama na ịmago etu esi apụgasị mgbe gboo enwe ebe ga-abụ anụ a n'agha mụta ụfọdụ ebirikwa ebe a anụbakwa maka mgbe gboo bụ agha ka eji ebi agha obodo na obodo agha agbụrụ na agbụrụ enwe ebe ya bụ emerie n'agha ụfọdụ ndị steshọn eh, ya dị a emerikwa ebe dị anya ụfọdụ steshọn kwa dị ya so e wee megide emegide ebe ndị nọọsụ bụla ebe fanụ nke a ga-eji megide mana oju otu mụtara ụmụ asatọ ụmụ asatọ ọ mụta ka eji mee oju otu akara asatọ ụmụ asatọ a mụtara ụmụnne kaba bụ ụmụ ka kaba si wee tọgasị onwe fa lakịrị ezi eke tọrọ ọjọ ọjọ tọkwanụ ire ire tọọ ụmụ uche m ma nnugo ma ndị abụọ ma eze ma ma ụmụ eze ma ma just like that eight villages Then, out of the eight villages, Ufuamen and Kavango, Figo came. Figo Nachi, eight villages. Okay, onwe nnekwu emume a na-eme n'obodo a na-akpọ Ojojo. Yes, onwe nnukwu a na-eme nnukwu emume a na-eme n'obodo a. Ee, eh, nnukwu emume a na-eme n'obodo a. Abịa n'oyibo, a na-agba Krismas ka nke ndị oyibo. abịa na nke ndị omenala a na-eme ufeji ọkụ a na-eme egwu eke a na-eme a na-eme agwụ a na-eme ekpukpo onwe ihe niile abụ omume a na-emegasị eme and onwe mgbe eji eme nke ọbụla urukwu oge anyị e ji eme emekwa onwe ụfọdụ ka ọ na-abụ eme zef ọwara nta na-eti mmụọ ụfọdụ ka ọ bụ eme ọwara nta na-ama eti mmụọ ụmụaka ewe na-enwere aṅụrị ikwugo ife ndị Igbo kwesịrị ka ha marụ mana ọ bụkwa na nwoke si mba abịa na ọ chọọ ịnụ nwaanyị na ojoto onwe otu ndị ojoto si eme e, e, si eme ije di na nwunye maka onwe ike ọbụla onwe ndị na-achọ ka ha bịa n'ọnụ ojoto echi ga-ekiri ihe anyị na-ekwu ọ bụrụ ha ọ bụ alụfụ ezigbo uru rinne ka ha sị ka ha ngaba so gwatugodo anyị ka oju otu si anụ nwaanyị n'ime ha ma na witi ndị obodo ndị ọzọkwa ebe gbasara ịnụ nwaanyị na oju oto bụrụ ịfụ ịbụ onye oju oto na ịbụ onye mba ihe ebidogoro wute onye chọọ ịnụnụ nna afọ gị n'anya nne afọ gị n'anya achọrọ m ịnụ gị ọ ga-adịkwa gị mma ma nnụba gị tiri a ga-ebido ya bụ nkata ọ bụrụ m ka ya anụ na onye ga-anụ ga-ekwu na ị ga-anụ ya gị ekwetakwa na ị ga-anụ ya ụnụ na-abụ fụ onwe ụnụ n'anya kweta na ụnụ ga-anụ onwe ụnụ ma nụ m ga-eburuzi ya bụ okwu jekwu nna nke m nwa nwaanyị jeka nụ. ilu onyeisi a nna na nwekwara na ife dị anya mfụbeghị onwe onye mfụbeghị nlaiki ana ọ bụ na ọ ya chukwu masịkwa onye wa bụ nna ya ị bịakwara ka ịma ma ekebe anya ka ịnụ bịa dịka nwunye na na ịnụ nwaanyị bụ ife dịbe agbụọ kara anụ nne anụ o ji wee mụta ya nna ya nne ya nwa anụkwuru nne anụ o wee mụta anya nwa nọ na-aba mụta nwa nwa mụtakwa nwa then ịmanụzọgokwu izi ana ebe nne ya iji egwu ya ịma agba n'aka ọnụkwa ịbịakwa ife a na-agwa gị iji mmanya wee jekwu ya sanụ ki ibe dị etu a na etu nwa gị nwoke ma nwa etu ọ bụrụ mmasị Chukwu na o ya o na ọ bụrụ ya maka ya ama ka jụọ na onye ị gwara ya maka ya nwa mgbe ị nwa ya natara ọkpọ anya si anụ onye bịara ebe a bịara ebe a bịara ebe a ya chọọ onye kedu ife mmụọ ị ịnụ a ga-ekebe enyi si ɛ e, na ya ga-eje iji efe ozizi abịa bịa na ijuwe nwere ajụ abịaba abịazi ụbọchị a ife oge iri ma ife a ga-eme ya bụ ji aba wee sụọ anya nne adịghị ị ga-agwafa abụrụ adị maka na ọ bụrụ nya maka onye a na mbụ bụ ya bụ na-eji eze nụkwa ndị mbụ ka ị agwakọfa ana ife niile na ọdụ ka ife nwere etu esi eme ya ọnọdụ ka ife nwere afa kụzikwalụfanya ka emekwa etu ndị mbụ si eme mekwa etu ndị bụ si eme nke ma dị iche lezikwa m ọzọ ndịkwa nwere akpịrị na-achọzi ịgbasa omenala oji otu chọzi ịgbasa omenala nke kafa a bụzikwa nke fa ma ọ bụrụ na otu oji otu si mee o nwere usoro esi eme ya adịghị etinye etinye adịghị ewepụ ewepụ